AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ana m ekele gị ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ n'ezie obi dị m ụtọ ebe ọ dị ukwuu ikela Chineke onye mere ka ọ dịrị anyị mfe ịga mee ihe nke anyị kwesịrị ime n'ụbọchị nke taa ma ọ bụ gaa lụọ ọlụ anyị ma lọtakwa nwee ikike nke anyị ji bịa ige okwu ma ọ bụ ntụgharị uche na ihe omume nke dịrị anyị n'ụbọchị nke taa ụbọchị nke gara aga anyị kwuru okwu ihe gbasara ụmụ nwoke dịka ọzụzụ nke a na-enye ha dịka otu ha si na-enweta onwe ha n'ime ụwa nke anyị nọ n'ime ya bụ ịchọ igosipụta na ha bụ nwoke ihe aha a kpọrọ ha na ha bụ nwoke iwulite mmụọ nke ahụ ga na-echetara ha ihe ha bụ anyị sị na ụmụ okorobịa ndị a n'ezie na-enwe nkwali dị ukwuu nke sitere n'ime ha iwepụta ihe ha ji bụrụ nwoke na akparamagwa ha n'ụzọ dị iche iche ọtụtụ n'ime anyị na-eche na ụzọ anyị ga-esi wee gosi nke a bụ site na anyị na ụmụ nwaanyị inwe mmekọrịta ma ọ bụ ịla ụmụ agbọghọ n'iyi ọ bụghị otu ahụ ọtụtụ n'ime anyị ndị o kwere na-abụkwa ndị na-aga ebe a na-achịpịa ụmụ agbọghọ ịmarana na o nwee ebe ọ bụ ịga ga-echepịa ụmụ agbọghọ ọ dịghị dị nke gasị na ya ga-abịa ọ na-abụta ihe obi ụtọ inye ha na ahọtara ha bi vuru ha mgbe ha gara vuru ụmụ agbọghọ ndị a vute ebe ahụ ha na-anọ ga-ebịa hụ nga a na-achị ọchị akpa ụka dị iche iche egwu ụdịrị egwu dị iche iche ekwu okwu nke na-enweghị nghọta okwu nke jọgburu onwe ya n'ihi gịnị achọrọ m ime ma ọ bụ ibi ndụ dị ka nwoke nke mbụ maọbụ bụ ime ka ahụ na-abụ m okorobịa nke zuru oke n'ụzọ niile naanị ihe nke na-agba ha n'obi maọbụ ihe ha bụ n'obi na-eme ihe ndị a bụ imejupụta ihe ahụ nke dị ha n'obi ka ị mara n'ezie na ọ bụ nwoke ngwa ngwa ha enwetara onwe ha n'ọnọdụ dị otu a ọsọkwa eluigwe na-ada mm ha ga-eme ihe ahụ ha ebula obi nke na-ewute m ebe ọ dị ukwuu bụ na mgbe ihe ndị a na-eme onwe dịghị otu o si gbasa ha ma ọ bụ na onye ahụ ha na ya na-emekọ ihe ahụ n'ọbụ mmadụ ha na-agbazi ihe nke ga-apụta n'ime ya ma emechaa ihe nke a ma ọ bụ na ọ bụ eme ya na nwa agbọghọbịa ga-ebute ọrịa ma ọ bụ na ọ ga-enwe mmerụ ahụ n'ụzọ dị iche ọ naghị ewute ha ọ bụrụ dịrị obi ụtọ ọ bụ nke ha na-enweta mgbe emechara ihe a ọ gbasaghị ha ma nke nwaanyị so keta oke na ọṅụ ahụ nke ihe a na-ebute ọ bụ naanị na ha chọrọ igosipụta na ha bụ nwoke ọ dịkwanụ ihe ọ bụla nke ga-egbochi ha ime ya ha na-ewepụ ihe ahụ n'ụzọ ha ma mee ya ụdị enyi anyị na-akpa bụ ihe na-etinye anyị n'ụdị ọnọdụ dị otu a anyị nwere ike nweta onwe anyị na otu nke ọ bụ ụmụ ihe ndị a na-ekwu okwu ya adịghị ihe ọ bụ nye ha ma ọ bụ ha hụghị ya dịka ihe ọjọọ ha hụrụ ya na ọ bụ ihe onye ọ bụla ga na-eme ma ndị na-agbalitela n'ime ha ndị nwetara onwe ha n'ụdị ọnọdụ a bụkwa ndị na-anaghị ele anya n'azụ mgbe ọbụla ha na-achọ iwepụta ihe nke a mere ha ji bụrụ nwoke ọtụtụ n'ime ha bụ ndị na-asị bịa ka anyị zọọ ya ebe ọ bụrụ na m enwetaghị nwa agbọghọbịa ụbọchị nke taa aga m enye ego ole dị otu a ha ga-azọọ ya ebe ya ebilie nwa agbọghọbịa na-aka ụka ya amadị na-ejirila maka ya zọọ ebe mgbe onye ahụ bịakwara ya ezuzuru sokwara ya gawa ewere mmadụ chineke kere eke bụrụ ihe eji na-eme akaja otu ọbụla osisọ gị gị mee ọ na-ewute m ebe ọ dị ukwuu unu asịkwala na nlewe m chi eze na okwu gbuola onwe ya ọ bụ otu o si dị m n'obi agaghị m edowe ụfọdụ ghara ụfọdụ m dowe ya ama ma ndị nke ahụ m ga-edowe ma ọ ga-abụ ebe ga-enyere mụ na gị aka isi wulie onwe anyị elu n'ụzọ dị otu a biko gị nwa agbọghọbịa na-anụ ihe ndị a ya ewutela gị kama achọrọ m ka anyị nwee mgbanwe n'ime ndụ anyị ka ị bụrụ onye a ga na-akwanyere ùgwù n'ihi gịnị ị bụrụlarịa ụzọ kwanyere onwe gị ùgwù ma ịkwanyere onwe gị ùgwù ihe si ka e were gị mee ọ bụ ya ka ọha ga-eji gị wee mee dịka anyị na-ekwekwu ụmụ okorobịa inwe otu nke ha na-eso ọ bụrụ na ọ bụ ihe onye ọ bụla na-eme n'otu ahụ ọ dịghị otu onye na-asị na ihe a bụ ihe ya na-ekwesịghị ekwesị ọ bụdụrorị na ọ dị onye ihere na-eme ịma ọ bụ mmadụ dum na-enwe nkaramanya ma ọ bụ mgbago anya na ọha ụdị ndị akwa bụ ndị na-ejisi ike ịhụ na ha gosipụtara na ha bụ nwoke n'otu ụzọ ahụ ha na ibe ha na-esi ezirịta onwe ha ihe ha bụ dịka anyị na-ekwuola ya mbụ gị onye na-ege ntị anyị sị na ụmụ nwoke ndị ụfọdụ bụ ndị ọ na-amasị mgbe ọbụla ịkpa ụmụ nwaanyị ahụ ụmụ nwoke ndị a na-eme ya dịka a ga-esi na ọ bụ ihe ịma aka otu anyị na-akọwala ihe omume a rue anyị ahụla na ọ bụ ihe ịma aka nye ụmụ nwoke na ogo ha dị iche iche onye ọ bụla na-achọ ime ya ọ dị ihe nchọpụta nke mere mgbe gara aga abịa hụ na mgbe nwa okorobịa dị ohu afọ ile anya gaa hụ na nwa okorobịa n'ezie ya na ihe ruru ụmụ agbọghọ atọ maọbụ bụ anọ akpawalarị n'ohu afọ ha amatala ihe a na-akpọ nwoke na nwaanyị inwe mmekọrịta n'ụzọ dị omimi ha na-eji ụmụ agbọghọ ndị a kụjụọ ihe nke ahụ na-akpali ha bụ ihe nke mere ha ji bụrụ nwoke n'ime ha n'agbanyeghị otu ọ ga-adịrị ya bụ nwa agbọghọ na ihe ọ ga-abụ ngwa ngwa mgbe emechara ihe ndị a ọtụtụ n'ime ha na-abụkwa ndị ọ bụ ngwa ngwa ha kpọrọ nwa agbọghọ ha gakwa kọrọ onye ọzọ si ha lekwa ha gakwa kọrọ onye nke ọzọ si ha gaa lekwa ngwa ngwa mgbe ị na-enye onwe gị n'ọnọdụ dị otu a ị ga-ahụ onye abịafụ ibe ya abịachi mgbe ụfọdụ ha na-adị mmadụ atọ maọbụ anọ bịa onye a mechaa nke ya ibe ya esonwe ya m na-ajụ ajụjụ ụmụ okorobịa ndị a ọ dị ihe mere ha n'isi ka ọ bụ otu mmanya ogbugbu nwa iwepụta na anyị bụ ụmụ nwoke ga-akpata gị obi gị ga-eji wee bụrụ ihe kpọrọ nkụ nye anụ ahụ nke a bụ anụ ahụ nke dị iche na gị onwe gị ma ọ bụ otu Chineke bụ onye kere unu gị nwa m nwaanyị na-ege ntị biko ka anyị kpachapụ anya n'ihi na ọtụtụ ụmụ okorobịa bụ ndị na-eji ihe a enwere ihe nnupụ isi ọ bụrụ na ha na nne na nna ha adịghị na mma ma na ọ dị agwa nne ha na-achọ ime ka ha kwụsị ihe ha na-eji ezipụta nne ha ma ọ bụrụ n'ụzọ dị ụtọ ahụ bụkwa ime ihe ahụ nwaanyị asị emena bụ nne mụrụ ha amụ ọtụtụ n'ime ha na-eji maka ya n'ufu isi na iwu nke na-achị obodo n'ihi gịnị ha chọrọ igosipụta n'ezi n'ezie na ha bụ ndị tozuru oke na ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ga anya ịhụ na ụmụ okorobịa anyị ndị azụlitere n'ụlọ nke na-enweghị onye na-achịkọ ha ọnụ maọbụ nke nna na-eme otu masịrị ya nụ nne a na-eme otu masịrị ya anọ ọ bụ ha bụ ndị ọ na-adabara efere fesa ịba a efere fesa ịba efere fesa ịba efere fesa ịba ma lee anya ọtụtụ n'ime ha na-etinye onwe ha na nramahụ nke ha na-enwe ike ịtọpụ onwe ha o kwesịghị ekwesị ka ọ dị otu ahụ onye a iji na-eme ihe a bụ mmadụ ibe gị bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị kelee onye okenye eze mchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị mee ihe chineke chọrọ ka anyị mee ka ngọzi ya wee bụrụ nke anyị imela onye okenye anyị na-arịọ ka chineke gọzie gị ka ọ gbaa gị ume wee nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

echicheri ndị Seventh Day Adventist Church ụmụode kwaya unu emela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gọzie unu ka ọ gbaa unu ume ka ịhụnanya ya bara unu ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ige ozizi ọma nke ndị a na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ụmụnna anyị ndị na-ege ntị onye nwe anyị gọzie unu n'aha jizọs anyị na-abịarute gị nso ọzọ iwetara gị okwu chineke n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ azaya isi iri isii amaokwu mbụ ruo na nke iri abụọ akwụkwọ azaya isi iri isii amaokwu mbụ ruo na nke iri abụọ ma otu ọ dị anyị ga-agụ isi iri isii amaokwu mbụ ya ruo na nke atọ ya mere onye na-ege ntị anyị na-arịọ ka gị onwe were akwụkwọ nsọ gị ma gụchaa ebe ndị fọdụrụ isiokwu anyị n'ụbọchị nke taa bụ bilie nwee bilie onye nwe anyị onye bi n'eluigwe nke atọ biko nara ekele anyị na-arịọ ka gị onwe nye anyị mmụọ gị n'ụbọchị nke taa nke ga-enyere anyị aka ịmụta ihe edere n'akwụkwọ nsọ gị biko gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị ka ebere gị rukwe ha nso n'aha Jizọs onye nwe anyị amen bilie nwee bụ isiokwu anyị n'akwụkwọ Azaya isi iru isii amaokwu mbụ ruo na nke atọ ọ na-asị bilie nwee n'ihi na ihe gị abịawo ebube Jehova awawokwa arụ gị dị ka anyanwụ n'ihi na lee ọchịchịrị na-ekpuchikwa ndị niile dị iche iche ma arụ gị ka Jehova ga-awa dị ka anyanwụ ebube ya ka a ga-ahụkwa na arụ gị amaokwu atọ mba niile ga-ejerukwa ìhè gị ndị eze ga-ejeru owuwu mara mara nke ọwụwa gị gụchaa ebe ndị ọzọ ndị fọdụrụ n'ụbọchị nke taa anyị gị wetara gị akụkọ nke mere n'ala China China bụ ebe ọtụtụ ndị ozi n'afọ ndị gara aga chere na okwu Chineke erubeghị o wee rue n'otu mgbe ọtụtụ ndị na-ejere Chineke ozi bụ ndị na-ekwusa ozi ọma chịkọtara onwe ha ka ha gaa rue n'ala China ịgazi see ha ozi ọma nke onye nwe anyị ngwa ngwa ha rutere n'ebe ahụ ha garutere nso n'otu obodo nke ha chere na ha nụbeghị okwu Chineke mbụ mgbe ha rutere n'ebe ahụ ha wee kpọkọta ndị bi n'obodo ahụ wee sị ha ụmụnna anyị ụmụ nwoke na ụmụnna anyị ụmụ anyị na-ewechere unu ozu Jizọs Kraịst Jizọs bụ onye obi ebere Jizọs bụ onye ọmaiko Jizọs bụ onye na-arụ ọrụ dị iche iche ike adịghị agwụ ya n'ịrụ ọrụ ebere nye mmadụ ọbụla jizọs nwere ịhụnanya jizọs na-agbaghara mmehie jizọs na-emekwe nke a jizọs na-emekwe nke ọzọ ha wee kọwaa jizọs n'ụdị dị iche iche nke ga-eme ka ndị obodo ahụ mata na jizọs bụ onye nwe anyị ma dịka ha na-ekwu ya ha jụọ ndị nọ n'obodo ahụ sị unu amara na onye jizọs bụ ọ bụ ihe gbagojuru ha anya mgbe ndị nwe obodo sịrị ha ee anyị maara onye Jizọs bụ n'ezie n'ezie Jizọs biri n'obodo anyị Jizọs nwụkwara n'obodo anyị ihe mgbagọjuru anya dị iche iche bịarutere n'etiti ndị ya na-ezisa ozi ọma ha wee tụgharị uche n'onwe ha sị gịnị bụ nke a Jizọs eruteghị obodo China ndị a anyị onwe anyị mara nke ọma ha nụbeghị okwu Jizọs na mbụ ngwa ngwa ndị nwe obodo ahụ wee sị ha ọ bụrụ na unu ga-achọ unu ga-eso anyị anyị wee gosi unu ebe Jizọs ahụ bi anyị hụkwara anyị nwekwara ebe eliri liri ya n'obodo anyị ndị ahụ ndị bịara izizi ọma n'obi abụọ soro ndị nwe obodo ha kpọrọ ha rue n'ebe e liri otu nwoke ha hụtakwara otu nkume n'ebe ahụ ngwa ngwa ha lere nkume ahụ anya ha ahụ na edere ya aha otu nwoke onye biri ndụ n'ala China na afọ ndị gara aga ngwa ngwa ha lechara ya anya ha wee hụta na nwoke ahụ bụ onye bịara izizi ozi ọma ma ọ dịghị mgbe o kwuru okwu ihe gbasara Jizọs banyere ha kama obibi ndụ ya gosiri akparamagwa niile nke ha kọwara na jizọs nwere ọ bụ ya bụ ihe mere ndị nọ n'ala china ji si n'ezie na nwoke ahụ onye jere ozi n'obodo ha ọ bụ ezi ya na ọkpọghị aha jizọs na onye ahụ bụ jizọs nke nwụkwara n'obodo ha gị onwe gị onye na-eke ntị kedu ụdị mmadụ ị bụ dịka akwụkwọ nsọ anyị gụrụ na ụbọchị nketa na-asị bilie nwue ị na-enwu n'etiti mmadụ ibe gị ị hụtala ìhè site n'aka Jizọs eche m ma gị onwe gị bụ onye na-ekpere Chineke ị nwere ìhè nke mmadụ ga-ahụ wee kelee nna gị nke bi n'eluigwe nwoke ahụ nke jere njem n'ala China akụkọ gbara anyị amasị sị na nwoke ahụ akpọghị aha Jizọs mana omume ya gosiri na ya onwe ya bụ nwa Chineke ị bụ nwa Chineke gịnị ka omume gị na-egosi mmadụ ibe gị kedu ụdị obibi nke gị onwe gị na-ebi n'ụbọchị nke taa ọtụtụ n'ime mmadụ na-ahụta onwe ha ndị na-eso Kraịst site na akparamagwa na obibi ndụ nke ndị kwere na ha bụ ụmụ Chineke na-ebi n'elu ụwa taa ọ dịghị ihe ọbụla nke gị onwe ga-eji kọwara mmadụ na ịbụ onye na-efe Chineke ma ọ bụghị site na akparamagwa gị n'ezie n'ezie ọtụtụ ndị mmadụ na-ekwu sị soro okwu ọnụ m esoro omume m ma dịka nwoke a biri n'ala China o gosiri ndị mmadụ sị na ya onwe ya bụ nwa Chineke site na ibi ndụ nke ya onwe ya biri inwe obiọma inwe ọmịiko ịhụ mmadụ ibe gị n'anya ijere mmadụ ibe gị ozi na-enweghị ịsụ ngọngọ n'ime gị ime ihe ọma niile dị iche iche dị ka onye bụ nwa Chineke otu nwoke dị nke jere ozi ya mgbe a jụrụ ya sị gịnị mere iji na-eje ozi dị otu a ya sị n'ihi na m bụ nwa Chineke ndị mmadụ ndị hụtakwara ya na-akpọkwa ya nwa Chineke ndị mmadụ ha pụrụ ịkpọ gị nwa Chineke n'ụbọchị nke taa gị onye na-ege ntị ọ bụrụ na ị na-eme omume nkela ndị ga-egosi na ịbụ nwa Chineke tụgharịa uche n'ihi na a ga-amata nwa Chineke ọbụla site n'omume ya a ga-amata nwa Chineke ọbụla site na akparamagwa ya a ga-amata nwa Chineke ọbụla site na ihe ọ na-emere mmadụ ibe ya ọ bụghị naanị site n'okwu ọnụ ya ọtụtụ ndị mmadụ na-asị soro okwu ọnụ m eso n'omume m nke a bụ asị ọ bụrụ na ị nweghị ezi omume n'ezie n'ezie ị pụghị ime ka onye ọbụla so gị dị ka nwa Chineke ọ bụrụ na ị chọrọ inweta mkpụrụ obi nye Chineke ọ bụrụ na ị chọrọ ka a gbara gị ama dị ka ezi nwa Chineke biko kwee ka omume gị gosi ya ana m arịọ gị n'ụbọchị nke taa gị onye na-ege ntị lee omume gị anya lezie anya na ihe gị na mmadụ mekọtara na-egosi na gị onwe bụ Chineke ka e were bulie aha Chineke elu n'ebe ọbụla ị na-eje ozi n'ebe bụla ị na-ebi obibi gị n'ebe ọbụla gị onwe gị na-anọ onye nwe anyị ga agosi gị n'ụbọchị nke taa ana m arịọ gị ka akparamagwa gị niile gosi na ịbụ nwa Chineke mgbe ị na-eme nke a ka onye nwe anyị gọzie gị n'aha Jizọs amen amen Chineke anyị bụ ihe ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa gbaa agwa Chineke ka anyị gbalịa zi ihe nke Kraịst ọ ga-enyere anyị aka onye mgbasa ozi Pita Ikonta imeela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na Jizọs bụ ihe ka anyị gbasa nzọmụkwụ nke Kraịst eluigwe ga-abụ nke anyị n'aha Jizọs amen anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka Chineke gbaa gị ume ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ozioma nke nụrụ taa masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at ma at gmail at gmail mara na ị nwere ike ige ozizi ọma nkịta na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo